ọ pụtara na ọsọsọ ndị ogbenye ka ya bụ ihe nsị a maka ha na-abịa sị na na-agbunye n'aka na ya nọ ebe ahụ mee ya pim ya bụ ife efelefele baa n'ime iko gị ịṅụzie ya enwo ị na ị ga-afụ na gọvanọ Chukwuma Soludo nke Anambra steeti emena gịnị ekelie na nwa ya nwaanyị a na-akpọ adaọra wefu ka foto na-agagharị n'iru akwụkwọ ya bụ ife tọọ m ụtọ akọwara onye na-anụ ya bụ onye Ọnịcha a na-akpọ onye ka ibekwe nwoke malụmma nwa ya malụmma mana ife nji eweta ife onyonyo a bụrụ na alụdị maka onye mụtara nwa ya anụ di kama nọọ ife mere ebe a ị na-anya na foto adịgasị ebe a ị ga-afụ ebe adaọra binyere onyeka mmanya ngwọ kedu ife onyeka mee onyeka aghafu ya onyeka mee gịnị onyeka ṅụrụ ya ṅụgide nkọchachịcha ya ka onye mmanya ngwọ ka ọ na-arụ mana ọ bụrụ na ọgụnwa na-ejiri ego ịchọba ha emegbufuo gị ejirigo na a na-egbufu ihe niile anyị na-enete n'iru akwụkwọ na a na-egbufu na a na-egbufu na ịṅụọ ya ịṅụọ ụfọdụ ndị mmadụ a etinye mmanya ngwọ ụfọdụ na-eweta mmanya ọtọ ọrịrị a na-akpọ mọtụ koku etigbo ya n'iko asị na omenala ka a na-eme ife agha abụrụ omenala igbo ịghọtago ịfụrụ ya ndị anụnwa bụ nwa ọgaranya maka na usoro ụdị unu mana o nwere ego mana o jere alụmdi di e bịara ịnụ ya ha mee omenala ka esi emi ọfụma onye mmanya ngwọ o buru mma ije chọchọ chọta onye ka ṅụọ mmanya ngụkachacha edose wee sị ka njụọ gị kedu ife kpatara na ndị be anyị ọkachasị ndị anụnwa na-ejighọ maka nọọ ndị ejighọ ịma na <laughs> ogbenye na-eji ego oge ọbụla na-asụkwa so ya egwu <laughs> mana ịfụ ndị ọgaranya ha ṅụchaa mmanya ọ pụtara na ọsọsọ ndị ogbenye ka ya bụ ihe nsị a maka ha na-abịa sị na na-agbunye n'aka na ya nọ ebe ahụ mee ya pim ya bụ ife efere baa n'ime iko gị ịṅụzie ya enwe ọ pụta na ọsọsọ ndị ogbenye ka a na-akụ nsị na a na-anụ nwaanyị a na-akụ dị ndị ọgaranya nsị maka na ndị ọgaranya fụgodunugoduru nwaanyị n'iru akwụkwọ a m fụrụ n'anya m fa na-aṅụcha mmanya ngwọfa ọ ọbụgodo iri na ọ bụrụ ha na anwụcha mmanya ngwọfa ṅụcha efechasịcha iko were ego tii n'ime mana olu na nke nke nwanne gị irote na nwanne nna gị ahụ na ọ fụrụ gị n'anya onye ọbụla galube ndị ọgọ ya wee na-atụ ụjọ ịṅụ mmanya ekwesịrị ka enye ya ka enyo oyi enyo ị kwesịrị ịga be ndị ọgọ gị maka ọ bụrụ na ọ bụ ụmụnna gị ị na-asị na o nwere ike ha eme gị nke mee mana be ndị ọgọ gị ka ị ga ka ị nụọ nwaanyị na-atụ ụjọ ma ndị ọgọ gị ahụ sị gị ga aṅụ na mmanya ọ pụtara na o nwere ihe nwa na-emekwu ịghọtago mana mgbe ụfọdụ bụ aha enwebụ mmadụ na-eme gịrị na-atụ ụjọ ife ekwugoro ekwu ama na ọtụtụ ndị mmadụ amụpena ya maka mgbe gara aga a na-eme ya bụ ife ụjọ na-atụ mana kịta afụgo na o nwere ife ọ na emenya ọ bụ na ijere ịnụ nwaanyị ebe gị nkwụ ọcha nwụọ onwere ife ga-eme gị ị ga-anwụ ọ bụrakwa naanị na nkwụ ọcha ahụ na-edoseri gị ọfụma maka na mmadụ nye gị nsị bụ na onye aja mepe nya bụ nkwụ ọcha tinye nsị na ya mana ọ bụkwa na iji na nkwụ ọcha ahụ nọ n'ezigbote aka ka ọ dị nya ikekwa ọ bụla ọgọ gị nwaanyị ma ọgọ nwoke ji nya bụ ife ma onye nwere ntụkwasị obi ji nya bụ mmanya e wee gbere gị onwere ife ga-eme gị ọ bụ na ọ ba n'aka onye ajọ mmadụ o wee tụnye mana ọ bụ akwana na o nwere onye mesara aka na ya bụ mmanya dịka wee kee ya iburu o nwere ife mmadụ ga-anọ ebe ọ nọ wee si otu akpanye na mbụ maka na ife a na-agwa anyị mgba tụnyepụ ọtụtụ n'ime anyị nụrụ di di anyị aṅụghọ mmanya ọ maka ife anụnwụ ife a na-akọ mana uwe na n'anya onye ọbụla madụzie nye agawa ga anụ dị echi niile mana amanụ na o nwere ife dị ebe a ọ bụkwa na asịkwa na ada enye nsị a na-etiri mmadụ nsi n'ihe mana ọ bụ a na-ichekwa anya bụ ife ọfụma o nwere ife ga-eme ka ịgbanye bụ ngwọ ma mmanya mmanya ngwọ ka ọ ọcha igbu ya na iko jiri n'aka o nwere ife mmadụ ga-anọ ebe a wee sota mee ya pụm asị ah, na mmadụ nwetara gị ibu na o tirie n'ime ebe ya bụ eh, ite nkwụ dị tupu abịa gbere gị ya n'iko bụ na ehe nya ihe mfu west ka nke ọnwa oteelu unu ka unu soro gbasoro udo na ndị ezinụlọ ya ṅụrịa a na-akwa na fa eme na agbamakwụkwọ ha n'obodo oyibo ịghọtago ee eh, ha gbachaa n'akwụkwọ tupu ha natazie n'isu ọfịa bụ be soro udo gọgọ wee bịazie wee mee omenala ka omenala igbo si wee dị nye afọ nya bụ ife n'ife foto afọrọ m ife onyonyo aka m iwetara maka ụfọdụ ga-asịkịta nya ya ife onyonyo afọ nya bụ ife onyonyo foto ka m fụ ọsọ m ọsọ rie nne maka nwa ikorobịa alụnwa ife nwoke na mma nwa ya nwaanyị ma karịa ha mụ ụmụazụ ụmụ ha ga-ahụ eh, mpọtọ mpọtọ ụmụ ha ga-ama ezigbo nwa mma ọnwụcha anyị ka anyị jenụ na otu ọ ya bụ nkwụ ọcha ka anyị manụ na echi na ya sị na ọ ya ahụ ifugoni emechaa na agbamakwụkwọ ụnyaahụ ya maka na mm, agbamnkwụ n ha anasa ọnwụ ọnwụhọ nkwọcha ahụ egbughị ya ogbughị ya maka na o nwere ife dị n'ime ada ejie n'aka ada emie efu ma ọba ya niile abụ ihe na-erite na-eje ọba anyị n'isi anyị n'eziokwu na-atụ ụjọ ịchọrọ ịnụ di ịnụọ di ị na-agba nkwụ gị ọnya bụ ihe a na-akpọ agbamnkwụ ṅụọ mmanya na o nwere ife ga-eme gị oge egbu gị bịarụsọ na onye iro gị butere gị mgbe ahụ esi mba na gị na-adịrọ ọ bụ na nna gị gotere ụkwụ ọcha dosie ọfụma eh, bido agbamnkwụ bupụta ṅụọ mmanya ọnya gosiri nọ na dị ọfụma ọkwa ka ọra m nọ gọọmenti n'obi gị nabana edepụta n'obi gbasaa n'ozi aka ndị ọzọ n'anya mụsịakwa n'aka na anụ daalụkwanụ